Oh, Mr. CJ Osugo nunu Ezigbo nwa banwe ụrọ ọgụ abịa mana o oh. I say I tell you true No they cause kata kata for yibo land No they make our people They run from their land Ima no say I tell you true say I tell you true una they do well Use public funds They work for the people It's in Obu Sabo, I dey fight your government. I know they fight you. no man from haiti yo oh. no dey call me blood oh. when you wan afọ selu ndị ụfụ obi yo oh. si na bụ ogwu ogbudulu mmadụ nọ ga-ana azụ ahịa ehi dị enu onye ma mmadụ na-ebu ya ahịa ehi dị ụwa si na bụ onye nọ mmadụ so na n'isi eze ya dekwa ji